ka m gbakwara gị ama ada ama ama ka m gbakwara gị ama ada ama ama leruo anya n'ogbe gị ebe ibi leruo anya n'ogbe gị ebe ibi ogbe anyị emepewego ogbe anyị emepewego ebe ahụ anyị bibi nna ebe a na-emepezi kpatu anya na ebe a ọ nwụrụ ụdị ndị wayo nokita ọ nwụrụ ụdị ndị wayo anya ruo oge anị kpatuo anya anị ifuru iweta nke enye gị nke a tụkwasịra gị na nke a obere ego amụọ nnukwu ego ifuru ihe ọbụla obere ego na-amụ nnukwu ego nnukwu ego na-amụ nnukwu ego nnukwu ego anaghị amụ obere ego nnukwu ego ga-abụ nnukwu ego ịfụkwara ihe ọbụla balụ weta nke a tie na nke a ka ọ mụọrọ gị nke a ya na nke a eme na times mee na pounds mee ya na dọla nke ọ bụla ị ga ime mee nke ịma anya ya hmm. ma mụrụ na akwụkwọ ya nke ọ bụla ị yere ime mee nke ịma anya ya na ha rikwe nne ha nọchara ogbe niile kịta ogbe ọbụla na-emepe ọfụọ ịnọkọta efu men men a na-enugharị asị ya na ha bụ kọmpani nke dị otu a krosia id card n'onu bịakwechi n'ogbe unu ịbịa n'eri ha ha ga-ebi ha kwụsị ụgwọ ụlọ everywhere bichisi ebe a niile ma ụgwọ ụlọ gala ọnụ n'ogbe gala ọnụ n'ike na-amụ ntị ka m gwa gị kpatuo anya na n'okirikiri a onwegwu ihe mbibi na-aga n'ebe a onwegwu ihe mbibi na-aga n'ebe a maka na abatago n'obodo emebebego ha bezi kwanye na-emepe wuti ndị n'obodo ihe a ji adịbadị ma abụ na ụnụ agbatu anya n'oge bụ na ụmụaka ụnụ na ụmụnne ụnụ ndị obele ha akụziere ha ọrụ wayo ewerekwa ya kasti ogbe ahụ kpatuo anya anị na kọmuniti ebe ọbụla ibi kpatuo anya anị na kọmuniti ebe ọbụla ibi ị ga-afụ ndị a na-agwa gị ma ihe ji eti njeti mgbe na ya maazị ndị bụ ndị ekwuru ofu id kaadị n'onu ede ya ofu sọsọrọ ma nso ma nso somtin ịmụrụ ihe ọ bụ and e wetara ndị baa ya oyibo oyibo ewetara anya ya eburu ụzọ were aka jee jidesi oyibo ike mana ya mara oyibo mmadụ biri n'ogbe gị biri n'okirikiri oyiri id kaadị evita ha na-enugharị na ha bụ ndị dị otu a mmadụ one ego gị ugolo ndị a ha sara ha bụ ka ị mara ndị ha bụ mara ma ihe ha gwara unu na ha na-eme ọ bụ ihe e na ya bụ id kaadị mmadụ one na-elaka ịchọpụta ihe dị otu a mana ị nwere dat smartphone were ya na-elele ndị gba ọtọ na ndị na-aṅụ ara were ya na-elele ebe a na-agha ego na ebe a na-egwu egwu i were echefu ihe ị iji ya wee mee gogụlọ ndị agha kwanyere n'ogbe gị ka ị mara ha na-alụ ịbanye ebe ahụ ị mara ihe ha na-alụ iwe mamụ ya ha na-alụ ọ ya ka efuru ha na-eme ka ị wee mara rịpọtụ ị ga-enye ọ ya bụ nke ikpeazụ a ebe ha si batakwa kịta ka e wee ju ebe niile ana ha na-ehi nne ruo na-enugharị n'obodo ka na-eme ndevelopu ha na-enugharị di a bụ nwa ofu afa